It was a North local government area located at the northern part of Enugu state. It borders Kogi state and Benue states. was a North is made up of two major people, the people of Enugu Ezike and people of Ete. It's a home for over 45 communities, having its headquarters at Ogrute, obviously one of the most populated local governments in Enugu state people here are mainly farmers, traders, and partly workers. Year after year, since Nigeria's independence, government has always introduced one rural development scheme to the other. World Bank also has enhanced these initiatives. There is always one rural development scheme at one time to the other, which has given a first lift to so many rural settlements. But in Iboese North of today, one can really prove if any of these government initiatives has ever taken place. Pipe borne water, schools, electricity, roads, good health centers, amongst all, are some of the basic amenities needed for any rural development to strive, but coming to Igbo's enough, you rarely can find any of these in sufficient or good conditions. The facts are there for you to prove. Whose fault is this? The representatives, the people, or the state government? However, let's take you on a journey through the Iwezinot roads. There are very few major roads in Iwezinot. This includes the Amaja Opo Ikwege Kwamodo Igogoro Mpamte Obrute Road, the Isugu Umobo Umopu Ufodo Ete Road, the Imufu Aguibeje Umogbagu Road, the Road, amongst others. These roads, amongst other issues of development in Iwezi North, have become a nightmare for the people of these communities for decades now. The most worrying condition is that these roads have been awarded multiple times, appeared on the front pages of newspapers. For instance, the November 4, 2017 Vanguard newspapers carried it on billboards from year to year but yet remained uncompleted. These have affected every life in ways enough, both that of plants, animals, and human beings. During the dry season, it is the dust havoc. Both plants and animals suffer. Breathing is often difficult, and many dusts inhaled into the body system put the health of the community members at risk. When it is rainy season, the unbearable happens, and here we are today. Take a look. Very weekend. Okay. So because, because when I came here, uh, I complained about the situation of things. Uh, as if maybe ndị ndị Igbo na They made me chairman of development. Okay. So I had that post for one year. Okay. And eh, by the grace of God, we succeeded in uh, helping to bring by the electricity. Okay. And then reviving the water. But this one became done in the flesh. Okay. So I was just planning that now the youth of return for August uh, program. Yes. Okay. And that this weekend, because they've been doing inauguration of the newly elected uh, executives of the youth. I plan to write something in the ODC and to talk to youth that we can't that this is getting out of hand. Seriously. So I'm bothered more than anybody. Thank you uh, so it much. too bad. Thank you so uh, much. And, and the height of this Thank you so uh, much. And that is why that is why we, the concerned base, and not youth, we say that today we will walk on the road to tell the government we are not saying anything other thing rather than for government to come and work on this road because it's an eyesore on the on the, people of Igbeze North. Thank you so much. Thank you. God bless you, Father. Bye. Não para, não para. Uh, as you can see, people ile anya na ndị mmadụ na-achọ ụzọ ha ji alabeghị ụzọ ha ji alabeghị ka a na-achọ ihe a ụzọ amaja the condition of the road na amaja ka anyị na-eke ọgụ ihe a

ka anyị fụ ya n'anya ka ụzọ nọ ala ana anyị afụma nwoke ahụ n'eziokwu n'ụzọ anyị ne gwụrụ agwụ n'eziokwu wee bụ ụzọ na ị gara ha na anyị ọfate ege nọ na benue steeti kogi steeti wow so ọfate na kogi steeti bụ chai so gịnị bụ ihe na-adịọ gọọmenti na Okay. Okay, gọọmenti ga-anụ akpụ unu. Ndewo, thank you very much. Ah, madam, onye ihe aja mechi n'ime ịba gaa Ụzọ adịghị. Eh? Wow. Kedu aha gị? Anaghị onye abụ onye wene. Oke amaja. Ka ịbụ onye obodo na anyị nọ n'ime na. Ị ma na anyị nọ n'ụzọ amaja adịghị. Banyere obodo kọnsani bezin n'ọtọ yut. so ma anyị bịa fụma ka ọ dara. ka Chukwu na-echi m ihe ya mii bịa bịa yabasị ya ya achi ichiro m ma anyị fụ ya n'anya a na afụmaka na aka ụzọ chi edo n'ụzọ m na gwara agụ eziokwu ihe abụ ụzọ asụ na ọgawara ọfate na Kogi steeti mana minyi vụrụ okporo ha ihe na afụma ya chi ọkụ so gịnị bụ ihe na adọ gọọmenti n'ụzọ na ina imi nere ya Okay. Yeah. Thank you for that because I am an uh, Amaja Sukoni based in North and based in North on Enugu State. And the government of Enugu State could see me here again. And I believe God here me. Uh, because uh, as now seeing is believing and ha na-enwe ga afụkanụ vidio na anyị na-eme ha ndewo na ọ dị ka ahụ bụ nshi bụ ha m ngwanụ baịbaị ihere ihe a abụghị ihere ma ọ na obodo anyị adịghị ọyị ka ebe obodo ndị ọzọ and I am Toby Group. My archer. So as you can see, Sydney is on the on the queue now. Going to visit the areas of Busanadoi. So keep uh, tuned, we are coming. We'll be feeding you updates on what is happening. Here is uh, Ibamoto. Obodo mma nọ mana mụ na Obodo janja nọ jana mụ na alaeze ka edoro anyị n'ọdụna m na-egokwa ọhaile ji ya ka ma imedo obodo anyị ọmma mmanụ mmanụ m na-ego ọjọ njọ n'ọjọ na m na-ego alaeze ka edoro anyị n'ọdụna m na-ego ọhaile ji ya ka ma imedo obodo anyị obodo bi

agabichifu ụzọ na ede ha na amaja benin anyị bụ nwaanyị na anyị fụwara anyị gọọmenti anyị nwụhụ ndị na-ejere anyị ejisiri anyị nekwutere anyị mma personally na efili gọọmenti ugbu a ndị anyị this month okay na ndị novemba mmiri gwara ta ama m awụ igre igre ya Okay, oh, okay, okay. individual, individual. That's, uh, individual something. More kind now. Yeah. Umo, young, our young boys, been men. Okay. So, uh, government is right. Sure. Then they just more few ones of top programs in the community. Yeah. I had to go and make I need to time. Sure. We have the so now. You know where they are very. That is the album can Okay. Um. I'm not going to take the time on a man I know. One I know, I know two brother. Yeah. anyị na ndị benue nwere bọda anyị na ndị kogi nwere bọda ọ dị strategic group nwanne ka anyị si enweta anything from government. Okay, Uh, I'm going ama m na mmaja on the Brazil North and the Brazil North nọ n'ime Enugu steeti gịnị Even ya na-arịọ the leaders of the uh, Brazil North and the Enugu steeti in general Yeah, anyị na-arịọ ha bụ ibu ebe last month na anyị jere akwụkwọ anyị come from the ọkụ the selfless service ya the young youth of Amaja going to wait here. Yeah. So I may go on and buy. Yeah. That was station one after that I now headset I were here. Yeah. That's the moment I talk I mama here in So Yeah. So after come and get the time. Yeah. But most of them buy at half. Yeah. Then eh di eh, men now tell him more before road gute. Nah, that is that is more than more wrong. You one may go several times. Yeah. So for the government here time government here gute here time. I know I man I should name gute. Okay. Ayo. Thank you very much. I believe uh, Peter ihe ahụ dị concern Igweze North youth. Ihe ihe gbasara Igweze North na I am Anyị meburu meeting ya nweta report n'ụzọ amaja adịghị na n'ụzọ okpa adịghị ebe anyị si na mba come rain come sun na anyị ga ya confirm ọ And anyị abịara na mmiri na-abịa ma anyị chiri isi so ma anyị confirm ọ eh? no onwe anyị ka anyị sure because eh, ndị oyibo si na seeing is believing and honestly we have saw and we have seen that na the road need help and help nwe onye ọzọ anyị na-akpọ na-abụ gọọmenti of eh, Enugu steeti ka nke gbatara ya ọzọ enyemaka ejikwa m ohe a na-ekele onogbo ndị eh, yut ndị gbalịrị mee ka ọkụ bata na amaja ebe ụzọ anyị niri ọ nọ na ụzọ na gburugburu na ụzọ n'ọdọ ihe na ewu kweta anyị n'onwe anyị meshin m gotere ọfa ka ama ma abụ onwe m ya bụ ị na-arịọ gọvanọ bụ mọbịa arụmana ya ụzọ nke anyị ga iche iruo n'elu ugwu n'ebe siri ba nchimiri nwere Enugwu ha na-abụrụ Ukorota mgbe chi Silva Nnachi nke Enugu ezigere adị iche mana ụzọ kaka na-enweghị ha nọ n'ọchị onye elakamaja ụzọ gara ya onye elaka dupu ma biro na junction adupu n'ụzọ adọ ijere ya ji adupu

and na bifo na iwe ọteleshọn o kwere anyị nkwa na ụzọ be anyị ụzọ onye na-afọ anyị agara oshu mkpu oshogbute gata umogbu ụlọ gata mfodo gata isugu isugu na ogbo isugu ụzọ ya gatara isugu ee eh, ifuma ha na afọsa obodo anyị n'osa obodo anyị bụ isugu anyị bụ isugu mana ha ụzọ ya gwakọtara gara ha ya agara okwu gbadagharị amam na ha ọdụ ha ya unji ha unyi ka afọ ndị mkpu ka eko ya gụ ha ya m gwara o gọvanọ sịrị anyị na-ayị ka arụ na-ayị ụzọ ya ma ndị ahụ ka evritin anyị tinye ya ya ara onye bụ ka anyị anyị tinye igbo ihe ihe o mere anyị too eko mechi ya ịpụ napụ ya napụ napụ napụ ụzọ anyị ụzọ anyị na mụ Enugu steeti ọdọ ịbụ ha ya anyị ọ dịkwa bụ ọhọ now gọvanọ sị anyị na ogoreleshon anyị ego govota ya ego ebe e, enye eh, orochiri ebe anyị chọrọ ọma gọvanọ ka ka anyị anaghị abanye na anyị agaghị arịọ n'okporo be ya adịghị okporo isi gwa adịghị uwogurute adịghị umegbula adịghị jere ya fuo ụmụ opu adịghị ọgbadakọ ịgara anyị bụ federal road adịghị gburugburu kaka ọ bụrụ na o nwere ihe mere anyị anyị anyị na-arịọ anyị na-aba mba gburugburu kaka

Umogbo Umuopu Ete road is bleeding. Uh, my brother, eh, Ndewo, gịnị aha gị? Aha m bụ Eze Chidi. Eze Chidi. Onye onye Ok, aga abịa ịfụgharị ụzọ na nke o si dịrị n'Umopumbeni. Because eh, ihe iji n'aka na na-ekwu na the road is bleeding. Yeah. Ah, how, do you see the road, sir? Mm,

Ozumboku gawara eh, Ete which is all oh, federal road nwekwa eh, steeti road because eh, mgbe federal nọ na steeti nọ ya ụzọ nyekarịrị ụzọ local gọọmenti ji arụkpọta so and anyị na-aghọta ọ bụ eziokwu anụrụ m omume hụrụ billboard na-awọdoro ụzọ a how do you see how true is that statement onwe ji wọda ụzọ a ụfọdụ na-ekwu na awọdoro ụzọ a 2017 ka ihe ma gbasara the the report Because the first Navam near Howard Rose at age by the governor. Uh, uh, based on information at my disposal, I'm putting Howard uh, Yabuzo. Okay. Mm-hmm. Uh, because when we read by governor Darumo, mm. uh, what I will Yamachoro Howard Yabuzo. Mm. Uh, my name is Jekwe Kotena Bon, governor Darumo. Okay. On oh, uh, around 2000, after called about 2016, mm. uh, I'm a follower state budget. Okay. Annually every year. Okay. Mm, so, I got the caption, yeah, but the also achị bụrụ na a ji na budget infrastructural sector so ọbụna kapchọrọ dum okwunye ọdụ na ihe kpọrọ ya bụ six community bọdụ ụmụogbo eh, ufodo isugu ụmụotu ite adope road eh, ya bụ ka esi ya kapcha that time okwume di second year kapcha ọkwa ma ịghọtago eh, but ọ dị unfortunate ya bụ zanle ya do na he roja ịghọtama harama mɛ bɛ two kilometer. Okay, two kilometer. Uh, from september jabata na eh, umobo after chuba bread. Okay, umobo ka ɛndere. Eh, Ɛɛ numobo wa ɛndere. That means olu bɛ umobo. Olu bɛ nba ekira ekira ekira olu bɛ olu tɛ umobo olu tɛ legu umobo. And ayi na yɔnu yɛ n'ɔmu hɛrɛ la rɛ n'ɔnɛ like Oliver Twist na yɛ na said that we need more. Okay. Uh, because mmefe no jele teje. Okay. EFC's community maa bu within one community. Yeah. Bɛɛ o jele bɛ duru. Okay. So na yɛ na yɔ hɛ. ee ọ bụrụ na ọ na-akapchọgburu na bọjetị ma eme dịghị ara ya dịghị anọ na dore hom a na-enwe revenue shortfall dịka emegbo bọjetị aya ejenerate e edigo ego ole ekwesịghị generate na-enwe ike bote ụfọdụ ihe hmm. but at the same time n'ụzọ ya adị ezigbo mkpa nso ọ bụrụ na na-ewefu ụzọ na okwechi m ewefu ụdị ụzọ ya because e ji ta steeti bụ ọ bụ na arụm ka o kwechiri na moto lodo na Nsụka ọban na-eje Abuja ụzọ ya Abuja ka agba ya connect Kogi steeti instead of ọgbụgboro ya gba branch Benue steeti so and ọ bụrụ na mere like that economically no, n'oje ka help our people so economic activities dị ka ebido gara n'iru tọọrụ filling station and ịrịma filling station ije nwere ndị ụmụ n'ọrụ fuguru anyị na-erite egbu na Igbamoto eh, eh, ebe Igbamoto na mechara the boundary of Igbamoto na atịrị vot n'Enugu steeti ndị Igbo Eze North na-ata let me say one quarter of the vote or even half of the vote ma gba ebe gba i promises mgbe a na-eme campaign ngwo na arụ na ọdụghị ọyị n'ọbụ ihe anyị na-atụ n'ụmụ dịka a na-ekwesịrị ọnwa kedu na onwe owere ọnụ gị gwa anyị condition ụzọ na ọdụgọị condition ụzọ na ọdụgọị ok ọrụ na-asọ m ụsọ eyewa ya m vulekwa obe mmeghe onye mmadụ ebe m fụrụ bịanụ bịanụ mmadụ ebe m fụrụ ihe sa na ọrụ sefti mm. na na ọrụ sefti be ọnya ji ma oyo oyo onye mara mma so ihe na-eme ọdụm nso agụ adịghị enyi amafụnụ ọnlaịn ọsọ gboo m onye ma bịa na ekweta apụlanụ n'oji ekweta oyi bụ nu ekweta emu na-ata na mọ m ya ya jụ ebe anyị n'ihi na ka emebu nọọsụ plan ma ọ bụ na ka esi nri dị uru na ịma nfia bubu ee ebe a take that one mgbe mbe ndị show ọsọ ahụ chana na mgbere gbaji elu iji ete ọbago ihe enu dịka ọ na-asọ mmụọ ndị banyere mekọ ma ha ya akọma chi kọma aja na anyị ga-adị ọya kaptịn nke ndị gọvanọ ka ebe shi gbanyị gbanyị ya ndị banyị ihe na ya na-afọ ejem na stadiọm eweliwo nọ na ndozi meja ejem na stadiọm ya pịa lọn tenis 40 milion naira ga-alụ lọn tenis kọt pasta oh! mi mere n'ime onye m nwere ihe anyị mere a na-eta baa n'elu na akwa anyị bara anyị nya ndị mba rubetere ụzọ just half kilomita bụ arịrị n'ụmụ obodo ụzọ ya na tu ụmụ anyị agbanyere egonegono dabụ nemebe nna m ebuga na atụ ma o rufu amadọ ife nwa ha ya ụkwụ m ga-asa gị na amadọ m n'onodo mgbe na-eje bụrụ okwu m ahịa ọ ga na my brother bịa benyere m eka gịnị m ya na-ala gọọmenti na ihe m na-arịọ bụ ọ bụrụ na onwe ebe anyị mechiri ọ bụ na emecha adịghị na ala adịghị ya ka ka ya gbaghana anyị ọ bụ na nwere ihe anyị merie ọ bụ na nwere ihe igbe eze nọt maọbụ enugwu ezike merie igbe eze nọt asị hol merie ya na anyị ka ka leta chukwu na gbaa ile ya bụ arụmana anyị ụzọ ka ọ bụrụ ụzọ ma onye ihe anyị rite n'aka mana echa anyị ọgbalire afọ ole ọ erukoma anyị ọzọ mana eche nke anyị anyị bụ anyị tụrụ vootu mụchi abụghị ya vootu ma enweghị ihe m na-apịchite ọdọ ya ọnwa ọdọ ya adị ya ọdọ ya adị your excellency gọvanọ ugwu anyị biko as you can see your people your citizen is begging you to come to their rescue general hospital bụ exactly. no development no light nothing nothing kaka kaka. mana anyị chọrọ ka anyị mara gịnị bịa narịọ gọọmenti ka ememe na anyị mbe dị. bịa narịọ gọọmenti na anyị narịọ gọọmenti ebe arụma na anyị n'ụzọ adịghị na ala enugwu nke anọ kwetara mbe na ya n'ụzọ mkpo adịghị n'ọya bụrụ anyị enweta na ọchịchị. n'ihi na ọba akụkụ nkwa ọba chọrọ ọnụ ga-akụkụ. ebe ọ na m nọ na nwụkwọ ka m nọ na sụmiri ya ọgọdọ n'ala m abụ. n'ọdụ ọyị hụ. ee ah, I believe government can no lose. bikọzi ihe anyị na onwe na-eme ọ bụrụ na anyị na-afazi gọọmenti na ọmụrụ aka gọọmenti ma ga obodo anyị n'ọrụ bikọzi obodo doro anyị n'ọdịna anyị ha ọyị thank you very much jewo Today, one, today, today. Together we can. Together we can. Concern ìgbésẹ̀ náà sí. Ìgbésẹ̀ náà. Èwo lórí àdé parí. Ìgbésẹ̀ náà. Èwo gbẹdá ìgà ní parí. Linda wa. Èwo là ní parí. Ìgbésẹ̀ náà. Èwo gbẹdá ìgà ní parí aka na-enye ebe anyị ụlọ akwụkwọ adasi iko ebeela iko njide ka anyị doziere obodo anyị ka ọ dị ka obodo ndị ọzọ anyị ero obodo anyị ga-adị mma ero obodo anyị ga-adị mma Where are we? Where are we? Where are we? Where Where are we? Where

Kọkọm bụ 2000 gịnị bịa na Ọnaga gọọmenti ihe nọdụ aka gọọmenti bụ ememe na ma anyị nwere okporo anyị mmiri ma anyị ọkụ so na gburugburu ya echeta ya mgbe ebe n'ugwu steeti mgbe ebe n'ugwu steeti Igbeze nọ atụrụ fota ina na agụta ọnụ mere onyeisi mere echetere anyị krek thank you thank you gịnị bụ aha unu ịha mba odo celestin nwagbe nta thank you very much thank you very much obodo mmanụ mmanụ m na-ege obodo janja n'ọja na m na-ege alaeze ka edoro anyị n'ọdụ na m na-egekwa ọha ile-eji ya ka ma imedo obodo anyị ya ọmụma mmanụ mmanụ m na-ege ọjọjọna jọna m na-ebe alazikadoro anyị n'ọdana m na-ebe ọha ileji ihe ka ma emedo obodo anyị obodo bịale mmezike bịale ndịzi obodo bịale egwu m egwu njọkọ ụwa m egwu ọma ọha ga-emeneji consign the base not youth sini he eh? ha dem consign dey kwa consign ọmọ na me man better money never dey for my pocket yo ma no ku dem nono ha mo no take good change me mo no taka chacha what's my name bro that's right Feel it together we came bro I asi na-ekwu ekwu melọnụ onye kwuo n'ebe ụsa ya ya gai agba ọgwụ banye ya ha ezike don wọwọ ndị ọchịchị gbata akwụkwọ si no go bad oh. masị na ezike nwere ezigbo ụzọ Omandi bad, Masi na bank, it is a na bank. You no go die, me with that. Giant, eh, eh, me on there. Àwọn ilé ìwọ swimming pool kọ bẹ́ẹ̀ he. Our swimming pool. Yeah, federal road. This abandoned project for how many years? Imagine. Hmm? They promised us that he will do this road. And they, they failed. are just giving us nonsense. Uh, Six months and they got Haba, haba, haba, haba, haba. onye ka ma emedo obodo anyị ọmma mma na na mụ na ego ọjọ njọ na ọjọ na mụ na ego alaeze ka edoro oyi na na mụ na ego ọhaile ji ihe ka ma emedo obodo anyị ịkatikele ngere dari m ihe ji wee bie ezike kwere ekele

emenerie ya bụ na ụzọ adịghị ya anya mechiri gị ọkụ ya bụ gịnị bịa ala gọọmenti mgbe ọ bụ e anya leka anya okwu ga wee na-asa ga ihe ọmaba anyị na-achọ si bodo mena ụzọ anyị ma anyị dụrọ yi afọ anyị wokporo iflete moto ife ụzụ si aga ya bụ e. ife aka a na ogwuruke ịlarụta ịsha ma ihe ha na-eme na gọọmenti na anyị na-asọpọtụ ihe gara agharị so n'omume ma anyị eze ebe anyị eze eketa oke na anyị bụ highest vote a na-enwe na igwe eze Enugu steeti as a whole so thank God gịnị ị na-ekwu ka egwu na onwe na-ekwu maka dị ụzọ mmiri ọ na-abata n'ime mbụ n'ubere

ka ọ na-amasị ya n'ebe anyị gedegede n'otu eme anyị chichiri mkpu ụzọ na ụzọ na na awọdịrị ya 2017 anyị ga na-ebuli enwamiri akụleli na one gọvanọ na-ebo nke anyị na awọdịrị ụzọ na abụọ maọbụ eto amajatọfate What they want to do Voter now from the sideboard. I had no many cities now for local government in Bomushi had. Ma I don't want anyone with the governor near Bjarne Bunkai. My Fumana Rama 200 meter. Bakusa. At the end of the day, Armakuma 200 meters of Kusa. One kilometer, one kilometer. Yeah, one kilometer. anyị gara arịọ ma ọ na afụta ọma bifo ejighị ota anyị sa anyị anyị nwe ndidi na arụ na ụzọ m anyị si unere na ụzọ na ee mehe arụ na ofu anyị nwe ndidi ndidi ọmba anyị na-enwe afọ na-aga afọ hebo gafere ma ụzọ na-abịa ịlata most of us nọbene ọhala nọbene ma enweghị igbo igbo kwere oblete moto ma ụzọ ba isi adị

ọba ń wọ ẹ̀fẹ̀ ẹ̀ka ọba ń wọ ẹ̀fẹ̀ ẹ̀ka ló lẹ́ka ló ẹ̀ka ló ayé kò ara mọ́.